ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe igbo bụ igbo ekene m unu igbo ndị ọma ndị na-ege m ntị olu ekelekwa unu ọzọ n'ụbọchị nke taa n'akụkọ idu na ọba nke anyị ga-ewetara unu ọ ga-abụ ihe ga-amasị m ma ọ bụrụ na onye ọbụla tọọ ntị n'ala kee ya bụ akụkọ ma mụtakwa ihe niile nke dị n'ime akụkọ a maka na ọtụtụ ezi ihe dị n'ime akụkọ anyị ga-ewetara ụnụ n'ụbọchị nke taa nke ga-enyere anyị aka ibi ezi ndụ dị ka o si kwesị na-atụfughị oge ụnụ anyị ga-ewetara ụnụ akụkọ a na uju ya o nwere otu mgbe n'obodo a na-akpọ ụmụ ibeka ka otu nwoke aha ya bụ onye nju jere gaa lụọrụ onwe ya nwaanyị aha ya bụ uru ụdị ya dịka onye nju lụtachara uru ụdị ya ọ nọrugo ara atọ uru ụdị ya tụrụ ime wee mụtara onye nju ọmarịcha nwaada nwaanyị aha ya bụ nneka dịka nneka mere ara abụọ ihe dị ike wee mee nke kpatara na uru ụdị ya gbabiri ma nwụọ n'ike wee mee na nneka ji bụrụzie onye na-enweghị nne Dịka ka a kwasịrị uru di ya onye nju gakwara ga lụta nwaanyị ọzọ nke aha ya bụ Chinkata ihe mere onye nju ji lụta Chinkata bụ maka na ọ chọrọ ka nwaanyị ọzọ bata n'ezinụlọ ya nyere ya aka ilekọtara ya nwa ya nwaanyị aha ya bụ Nneka mana dịka ndị Igbo si ekwu uche bụ akpa onye ọbụla nya nke ya ka alụbatachara Chinkata o mega arọ abụọ Chinkata atụrụkwa ime wee mụtakwara onye nju otu agadaga nwa agbọghọ nwaanyị ọzọ nke ha kpọrọ "nne bụ Nnebuife dịka a mụtara bụ ife" na Nneka bidoro na-eto ma dịka ha na-eto ha bịara bụrụ ndị hụrụ onwe ha n'anya hụbigo onwe ha n'anya oke hụ onwe ha n'anya nke ukwuu nke na ọtụtụ ndị bidoro na-eche na ọ bụ ofu nne mụrụ ha dịka ihe ụwa si adị ụmụaka a toro ma bụrụkwa agbọghọ gajuo ma ruo ihe eji mmadụ eme mana ịhụnanya ha nwere n'ebe ha nọ kpatara na o nweghị onye nke na-eme ihe ghara ibe ya dịka ha topụtara ma ruo ihe eji nwaanyị eme mama Ife chọpụtara na Nneka mara mmadụ egwu nke na ọtụtụ ndị na-abịara ya di ụfọdụ ndị a na-asị hei nwata nwaanyị nke mara mma otu a bikonu ọ na mmiri ka o si bịa ụwa n'ihi ọtụtụ ezigbo ihe a na-ekwu gbasara nneka mama nne bụ ife bụ nkara bidoro nwewere nneka anya ụfụ ma nwewe mwute n'obi ya ihe kpatara na ndị a niile na-ekwu maka nneka anaghị ekwu maka nwa ya bụ nne bụ ife ihe a mekatara mekata mekata o ya nke na ọ gara gwa di ya bụ onye nji okwu si ya na ihe a na-ekwu maka Nneka na-ewutezikwa ya ma na-eme ya ka ọ na-enwe obi mgbawa n'ihi nke a Chinkara bidoro chewe ihe ọ ga-eme ka o wepụ ma wezụga Nneka n'ụzọ ka ndị mmadụ bido na-ahụta nwa ya bụ nne bụ ife. ka ọ gasịrị arọ ise Chinkara gara jekwuru di ya bụ nju si ya na ọ chọrọ ka o gbuo Nneka ka obi wee nwee ike ruo ya ala ka ndị mmadụ nwee ike na-ahụta na ya bụ nne bụ ife ka a mara nụ ma ọ ga-aga di mana onye nju ekweghị n'ihe nwunye ya kwuru nju si ya mba na ihe ahụ ọ na-ekwu bụ arụ na onwe gị ka ya nwebụ onye nju ga-esi nọrọ ndụ egbuo nwa nke ya bụ Nneka n'ihi na ndị mmadụ anaghị ajụ ese gbasara nne bụ ife. o wee mee na otu ụbọchị ruru onye nju gabara ọrụ n'obodo dị anya nke na ọ ga-anọzucha ọnwa na agbọ tupu ọ batakwa n'ụlọ ya ọzọ dịka onye nju gawara ọrụ n'obodo a dị anya Chinkara kwuru n'obi ya sị ehe ugbu a bụ oge m ga-eji mee ihe a na-agụ m ime ka mgbe dị m ekweghị ka m mee o wee kpaba nkata chebe ihe ọ ga-eme iji wee gbufuo Nneka ka nwa ya bụ ife bụrụzie onye ndị mmadụ ga na-ekwu maka ya o chere ya bụ echiche abalị asaa dịka abalị asaa gachara o wee chepụta ihe ọ ga-eme nke mbụ ọ ga gwuo ala gwuchaa ya bụ ala bịa sinye mmiri ọkụ sie mmiri ọkụ o wee sụọ dịka ya bụ mmiri ọkụ sọrọ o gburu ya gbanye na nnukwu ite doba ya n'ime ala ahụ o gwuru were ute kpuchie ya ma dosa iko a ga-eji echu mmiri n'elu ute ahụ wee pụọ n'iro kpọọ ụmụ ya abụọ nneka na ife sị ha bịa na o nwere ihe ọ chọrọ ka ha mere ya o wee sị nwa ya nwaanyị bụ nne bụ ife na ọ ga-aga n'azụ ụlọ ka ọ kpata nkụ ma gwazie Nneka na ọ ga-aga ka ọ ga were iko n'elu ute ebe o dosara ya gaa iji chutere ya mmiri dịka Nneka gara ka ọ ga were ya bụ ite eji echu mmiri n'ebe nne ya bụ Chinkara dosara ya ọ dabara n'ime mmiri ọkụ ahụ esiri dowa n'ime ite dị n'ime ala nne ya bụ Chinkara gwuchagoro dịka ọ dabara na ya bụ ime mmiri ọkụ Chinka na mere ọsịsọ kpochie ya n'ihi na nwa nke ya nwa bụ ife agago ịkpata nkụ n'azụ ụlọ ọ chọghịkwa ka nne ife bata hụ na o gbugo Nneka o mere ọsọ ọsọ mee ngwa ngwa kpochie ozu bụ Nneka ma kpochisie ya ike wee na-echezi ka nwa ya nwaanyị bụ ife bata ọ dịghị anya ife esi nkụ bata wee sị mma ya na ebee ka nwanne ya nwaanyị bụ Nneka gara ọ sị ya na Nneka jebere iyi na ọ ka na-eche ka Nneka bata nnekpu ife si ya nsogbu adịghị ka nwantịntị oge gasịrị Chinkara kpọrọ nwa ya nwaanyị bụ Nnebuife si ya Nnebuife bịa ka irie nri na Nneka na-abata mana n'ihi ịhụnanya bụife nwere n'ebe Nneka nọ o kweghị eri nri maka na ha na-erikọ nri ọnụ o wee sị mba na ọ ga-eche ruo mgbe Nneka batara ka ha rie nri ọ nọrọ na-eche o chekatara chekata otu awa aga awa abụọ aga awa atọ aga agụọ a na-ahị ya ọnụ mana o kweghị ege nne ya ntị o kweghị eri nri o kwechiri na ọ ga-echegide ruo mgbe nneka batara tupu o rie nri ka o chekatara nneka chekata chekata chekata chekata nneka chekata nneka ahụ isi aga ọhụrụ nneka o bido gụwa egwu na-akpọku nwanne ya nwaanyị sị enyi m ọma nwammiri na-eruwere enyimo enyimo ma nwammiri na-eruwere ebe ka ị nọ enyimo ma mmiri na-eruwere gị lọta gị lọtawazie nwammiri na-eruwere na ị dịka ife na-agụ egwu a mmụọ Nneka nọ n'edigwe ebe ọ nọ wee gụwakwa egwu zaghachi ya sị enyi m enyi m ọma ma mmiri na-eruwerere ka ife nụrụ ya bụ egwu ma nụ ebe olu nwanne ya nwaanyị zaghachiri ya ọ sị mba na nke a abụghị eziokwu na ọ ga-achọpụtarịrị ihe mere n'ihi nke a o bidokwa n'ise gụbakwa ya bụ egwu ọzọ wee sịkwa gosiri ya bụ egwu mmụọ nneka nọkwa n'eluigwe wee zaghachikwa ya ọzọ sị ya dịka nne ife nọkwara olu ọzọ o wee bebe akwa bebe akwa wee jụ na ọ gaghị eri nri nne ya na-akpọ ya na-ayọ ya si ya nwa bịa rie nri eghere m gị akwa esiri m gị ji enyere m gị ihe niile nke ị na-achọ nwa biko bịa chefuo maka Nneka mana nne ife ekweghị Nneka ekweghị ya odidi ekweghị ya ọlịlị ọ na-ebe akwa na-ebe akwa were mwute na-agụkwa egwu na-asị enyi m ọma, enyimọma kwammiri na-eruwerre enyi ọma, enyimọma kwammiri na-eruwerre be ga ị nọ ha enyimọma kwammiri na-eruwerrị gị lọtngwa lọtabazie kwammiri na-eruwerere anyị ga-eri hi anyị ga-ahụ gwa kwammiri na-eruwere ka ife gụchara ya bụ egwu olu Nneka zaghachikwara ya ọzọ site n'eluigwe wee sị ya enyi m enyi na-eruwerere enyi m enyi na-eruwerere nne ga-ala m ụwa n'ike gba mmiri na-eruwerere nne gị ya na ụwa n'ike a mmiri na-eruwere gidibe gidibezie a mmiri na-eruwere gidibe a mmiri na-eruwere mana dịka Nneka na-agụcha ya bụ egwu amụmasịrị warada wee sere ife lakwuru Nneka n'eluigwe nke a mere na nne ife bụ Chinkara bịara gbara aka nwa aka na-ekwu nke a na-ekwu ozi wee bata na di ya bụ onye nju nwụrụ n'obodo ahụ ọ gara dị anya ebe ọ gara ọrụ nke a kpatara na chinkara bụ nne bụ ife bụrụ nwaanyị gba aka nwa gbara aka di ma n'ụbọchị niile nke ndụ ya mwute ka ọ nọ na-enwe o nwezighị ihe ọzọ ma ọ ga-eme ebe a ka akụkọ anyị ga bịa na njedebe anyị wee na-asị gị onye gere ntị n'akụkọ nke anyị wetara taa n'akụkọ idu na Ọba anyị na-agwa ụnụ na-eme ka ụnụ mara na mmadụ inwere ibe ya anya ukwu ma ọ bụ anya ụfụ adịghị mma anyị na-agwa ụnụ na ọ bụrụ na ihu ebe ihe ọma na-emere nwanne gị ma ọ bụ enyi gị biko nwere ya obi ụtọ ma kwado ya maka na ịma gị ihe ga-eme ma imegbute onye ahụ ị maghị ma ọ bụ onye ahụ bụ onye ga-azọ gị ndụ echi ị maghị ma ọ bụrụ na ime onye ahụ ijọ ihe ọjọọ ma ya bụ ihe ọjọọ ọ ga-abịakwa mmekwa gị nwa na onwe gị biko dịka unu gere akụkọ a ma mụta ezi ihe nke dị na ya ọ ga-abụ mmasị m ma ọ bụrụ na unu tinye ya n'omume unu ma were ya na-ebi ndụ ma na-akpa ezi agwa dịka o si wee dị ruo mgbe ọzọ a ga-ewetakwara ụnụ akụkọ idu na ọbụ ọzọ a m bụkwa nwanne ụnụ nwoke ọchati ike na-asị nke onye chiri ya zere nụ ka ọ dịkwa na mgbe ọzọ udo Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Eh, Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com.